wayina dogili dio nwanyị lọdwe nọn rinne ndị nwafọ Oris College of uh, Education Nsugbe Department of Religion and uh, Cultural Study uh, ana m ekene unu rinne nọn nọn rinne bụ ezumezu ọfọ Igbo ezumezu Igbo bụ ezumezu Igbo nnọọ nri nne m unu na onye isi unu ana m asụ unu mana reverend sista ana m asụ unu niile bịaranụ nnọọ n'ogbu ezumezu eh, ana m ekene unu rinne unu abatago n'ogbu ezumezu ọfọ igbo obu ọfọ gburu n'ala igbo unu abụgo na anyị na-aba n'ọfọ anyị site n'ọfọ anyị na-aba n'obu ndị ichie anyị site n'obu ndị ichie enwe na-aba na e, agụ ogwu nya udo si n'udo wee gbọọ na-akpụ mmiri wee banye n'ụlọ egbu igwe ee ana m eke ụlọ ifunu bịabụ ife ọma ebe ezumezu ọfụ igbo ebe ọfọ pụrụ ebe eziokwu pụrụ ee maka ọdịmma nke nwoke maka ọdịmma nke nwaanyị maka ọdịmma nke igbo ọha mmụọ niile nọ n'ala Igbo zụrụ ebe a kpọmkwem ana m anabata unu n'ugwu nsọ nọ na nri bụ isi obodo Igbo ebe Igbo bidoro nọn daalụ n'ụbọchị taa obodo m sọsọ aṅụrị enwere ife dịka nnọkọta dịka nnọkọta nke ụmụnne unu n'anya ya agbagharịgo na mmụọ dị iche iche Igbo ji wee bụrụ na afụgbo onwe unu afọ ezigbo ezu agwụ unu afụkwokwu nne anyị dị asọ na Jizọs ebe fa nọ unu afụgo nwaanyị si india bịa ee eh, lasima olimoda duga unu afụgo ihe unu afụgo well of life unu afụgo ife igbo ji biri ife ndị nna nna ya unu afụgo egbu mma unu afụgo ọgbochi unu afụgo ọjị oke osisi obu wee ọsọ aṅụrị maka na enwere ife duka ee eh, nwa na-eto nwee mgbọrọgwụ nwee rut na ndị igbo enweriri rut n'ebe a bụ mbido and ebe a ka ihe niile dị ebe a ka igbo si wee gbasa site na nri bụ isi igbo amụ na unu wee nọkọrịa taa n'ụbọchị taa wee na-azụ unu nọ na ihe mmụta niile anyị mee taata anyị agarugogo mmụọ niile unu ji anya unu fụrụ jụkwuo ajụjụ dị iche iche nke m nwa zara wee nne ya na ndị ya abịakwa na arụ na-abịanụ nsụka abịago ebe a metodist skuul ụmụahịa abịago ebe a skuul dị iche iche na yunivesiti dị iche iche abịachago ebe a na-amụta ihe ọdịnala maka na ọdịnala na-agba eke ọdịnala ka ndị nna nna ahịa mere ọdịnala ka eji mara igbo ọdịnala m kwuo eziokwu ka anyị gwa onwe anyị eziokwu ka anyị mepụta nka na ụzụ ka ọ bụ na anyị mara ọdịnala anyị ama etu esi emepụta nka na ụzụ ọ bụ na anyị mara ọdịnala anyị ama mgbu nwanne anyị ọ bụ na anyị mara ọdịnala anyị edobe nsọ ala ọ bụ na anyị mara ọdịnala ọdịnala anyị ama mkpochapụ ekpochapụ maka ọdịnala anyị kpochapụrụ na asụsụ anyị ekpochapụ eji mara anyị ekpochapụ ee ịma na anyị abụrụ esoso na ndị mba nọ n'ụwa mana igbo bụ isi eji akpọrọ ya na anyị bụ nna ochie ndị juz n'ebe akafasi ọba anyị bụ nna ochie ndị jus panwa bụ jus anyị nwa bụ hibru e, anyị nwa bidoro ihe niile eji akpọrọ anyị the wondry jus of africa ekene m unu n'ihe mmụta niile unu mụta ewepụtara m ndụ m wepụta oge m wepụta ihe niile nji nwelụ ka m wee mee ka igbo nwee ebe a na-asị na ebe a bụ ebe ahịa eche akwụ n'ala igbo kedu ebe unu na-agba n'ala n'ụka kedu ebe unu na-agbala ọsọ maka na omenala na-egbu mmadụ pụọ na aga mmadụ meta nsọ a ụtinye isi n'ụka maka na omenala na-egbu mmadụ onye butelu unu ji agbala ọsọ kedu unu na-agba ya alili kedu unu na-agbala